AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nzukọ eji m obi ụtọ na-anabata gị na-arịọ amara nke Chineke ka ọ dịrị gị dịrị ezinụlọ gị ọ ka bụ isiokwu ahụ nke anyị malitere mgbe gara aga nke bụ ngozi ma ọ bụ nkọcha ka anyị ka ji na-aga n'iru chetakwa na ihe anyị na-atụgharị uche n'ime ya bụ ihe ndị pụrụ iweta nkọcha n'ime mmadụ na ihe ndị pụrụ iweta ngọzi n'ime ndụ m ya mere o ji dị mkpa ka onye ọbụla nke anyị na ya na-enwekọ ihe n'ụbọchị ndị a bụrụ onye ga-enwe nlekere anya adịghị ama ama gee nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ biko ọ bụrụ na ọ dị isiokwu ndị na-emetụ gị n'obi ọ bụ ịnọkata gasị ọ bụrụ na a ga-enwe ike leba ihe ndị anya ọ gaara amasị m nna sị ọ daba otu a biko mee ka anyị nweta isiokwu ndị dị otu a ka anyị nweta isiokwu ndị dị otu ahụ n'ihi na ọ ga-amasị anyị ileba ya anya ị na-ezita ụdị isiokwu ahụ aha gị adịghị mkpa ọ dịghị onye anyị gaji ime ka ọ mara ebe o si na-abịa ihe anyị chọrọ bụ ka udo na-achị n'ezinụlọ anyị ahụ anyị ka ahụ udo ebe ọ bụla anyị nwetara onwe anyị ya mere ka anyị na-aga n'iru isiokwu nke ụbọchị ndị a ma ọ bụ isiokwu nke izu a bụ nke edekwasịrị izu ori ịṅụ iyi ụgha ịpụnarị Chineke ihe mkpụrụ okwu atọ ndị a ka anyị chọrọ ileba anya n'izu a ma tutu anyị na-agawa n'iru ọ dị mma ka anyị mee ka o doo anya ihe bụ izu ori ịṅụ iyi ụgha na ịpụnarị Chineke ihe izu ori gịnị bụ izu ori ọ dị ọtụtụ ihe mụ na gị na-eme lefue ya anya n'amaghị na anyị etinyewo ụwa anyị na nsogbu ịbịa gasị ọkwa ntakịrị ihe a mgbe ahụ ọ bụ ntakịrị ihe n'anya gị ejuola ma ọ bụ ntakịrị ihe n'anya Chineke ejuola ma ọ bụ ntakịrị ihe n'anya onye ọzọ ejuola ma ọ bụ ntakịrị ihe n'anya eji na-ahụ ihe ziri ezi ị pụrụ iwere ihe mmadụ onye ahụ anọghị ya ọ maghị na ị were ihe ya agwa gị si onye ahụ makwa na ị were ihe ya gasị ọ bụ ya lọta ma agwa ya ị ga-anọ ebe ahụ chewe mgbe onye ahụ lọtara ị maara mgbe ọ ga-eji alọta ị maara otu obi ya ga-adị ma o rute hụ na ihe ahụ o dowere adịkwaghị ya ma ọ bụ na ihe o dowere ezukwaghị ezu ị maara ụdị mmụọ ọ pụrụ ịkpali n'ime onye dị otu a ọ bụ ya kpatara o ji dị mkpa tutu ga-emetụ ihe mmadụ aka ee gị na onye ahụ dị na mma mee ka ọ mara ka onye gị ikike otu ọ ga-abụ mgbe ị na-eme ihe ahụ obi eruo gị ala ị gaghị nwe ọmụma enye onwe gị n'akụkụ nke ọzọ anyị na-ekwu okwu ịṅụ iyi ụgha ma ọ bụ ịṅụ iyi gịnị ka nke a na-ewepụtara anyị n'izu ndị a ọ bụ na ọtụtụ n'ime anyị maara n'ezie na aka anyị adịghị ọcha ihe a na-ekwu okwu ya anyị makwara na anyị dara iwu n'ụzọ dị otu ahụ ma anyị ga-esi ọnwụ were aha Chineke were akwụkwọ nsọ na-aṅụ iyi anyị ṅụọ iyi ahụ anyị asị n'aha Chineke naanị Chineke maara ma ihe anyị na-ekwu okwu ya bụ okwu ụgha anyị emesi obi anyị ike were aha Chineke na-eme ihe efu were aha Chineke na-aṅụ iyi ụgha ihe ndị a a na-amasị Chineke ele anyị gasị nke a ọ pụrụ ime eme ihe ndị a na-eme gaa n'ụlọ ọkaikpe anyị dị iche iche ị ga-ahụ na ihe ndị a na-eme mmadụ pụrụ ime ihe eji ata ya ụta n'ihi o ji ụba arụgharịa ụka isi ọ dị onye aka ya dị ọcha abụrụ onye ga-aba n'ihe ọ na-amaghị olee otu ichere chere obi na dị Chineke n'ọnọdụ ndị a ezi enyi m mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ịpụnarị Chineke ihe nke a doro anyị anya n'ihi na anyị na-agụta ya site na mgbe ruo na mgbe n'akwụkwọ nsọ mgbe onye ọzụzụ atụrụ nke Chineke ma ọ bụ onye ụkọchukwu dịka anyị na-akpọ ya ga-achọ ịna onyinye na ụlọ nzukọ nke Chineke site n'aka atụrụ nke nyere ya n'aka ilekọta anyị were akwụkwọ Malakai isi atọ amaokwu nke iri anyị agụọ ya webata n'otu ụzọ n'ụzọ iri n'ime ụlọ akụ nke m ka ihe oriri wee dị mgbe anyị na-agụ ihe ndị a ọ bụ ime ka akpọrọ akọ na uche anyị laa na ọ dị ihe anyị kwesịrị ime mgbe a na-agọzi anyị mgbe a na-agọzi gị agọzighị gị ka ọ bụrụ naanị gị ihe ọ bụla nke batara n'aka gị n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche iṅomiye ya anyị bụrụ ndị ịhụnanya nke chineke dị n'ime anyị anyị ga-amatasị na ọ bụghị n'ihi naanị anyị ka eji nye anyị ngọzi dị otu a chineke na-eme ihe ndị a ka ọ gbabatụrụ ndị ọzọ ma ụfọdụ n'ime anyị na-ahụ ihe ndị a dịka gasị na anyị bụ ndị ezi omume anyị bụ ndị nwere echiche nke eji alụpụta ihe ọma anyị gbasiri ike ọ bụghị otu ahụ mgbe ị na-enweta ihe ọ bụla nke a kpọrọ ngọzi n'aka Chineke ihe ahụ nke na-eme ka iru ọchịwa gị ị jụọla ebe o si na-abịa ị jụọla ọ bụ n'ihi gịnị ka esi wee mee ka ngọzi dị otu a bịara m ọ dị ihe chineke na-ele anya n'aka m mgbe chineke na-asị webata otu ụzọ n'ụzọ iri n'ime ụlọ akụ nke m ọ bụ chineke ka a na-enye onyinye dị otu a gịnị ka chineke ji ụba na akụ gị eme ọ dịghị ihe o ji akụ na ụba gị eme kama ọ na-ewute chineke na ihe ahụ ọ gbasara aka nye gị ya bụrụ na ọ dị ndị ọzọ kwesịrị inweta enyemaka n'aka gị ka ejichie ya na-echetaghịsị ọ bụ n'ihi ndị a onye gara ihe m ji nata iru ọma dị otu a n'aka Chineke onye mụ na ya na-atụgharị uche nke a bụ ịkọwa isiokwu nke anyị nwere n'izu a ime ka anyị ghọta ya na mkpirimkpi otu ọ ga-abụ anyị banye na nkega nke abụọ ma ọ bụ n'ụbọchị nke abụọ n'izu a na-atụgharị isiokwu ndị a ya enwe ike bụrụ ihe nke ga-aba anyị n'obi ihe nke anyị ga-aghọta nke ọma dị ka mmụọ nke Chineke ga-esi wee duzie anyị mgbe ị na-eme nke a ya gaziere gị ụtọ ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa ezi onye ọma na-ege mara na ozi ọma na-eru gị nso site na Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile nwa chineke ọma na-ege mara na ị nwere ike kraị na ekwentị na 070 6363 7224 0706 3637224 marakwa na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo at yahoo maọbụ ma ọ bụ awrnigeria at gmail dot at gmail nwa chineke ọma na anyị ga-ewetara anyị abụọ ma abụ nke na-akwado ka anyị wee nọọ n'udo anyị na mmadụ ibe anyị ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya udo anyị ji aga na mmadụ niile ma ndị na-akpọ unu asị ma ndị na unu ma ndị na-ebo unu ebubo ekpere anyị mbụ ka ọ gaziere unu ndị Seventh Day Adventist District Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ nkunu nyere anyị n'ụbọchị taa na-echekwutara anyị n'udo dị mkpa n'ime etiti anyị unu emeela ndị ọbụ abụ ezi onye ọma na-ege ntị ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ grant emenike onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya mara na ị nwere ike ịkụrụ anyị na 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị gị onye igbo na-ege ntị ana m ekele gị n'aha onye nwe bụ jizọs kraịst isiokwu m na-ele ka anyị tụrụ uche n'ime ya n'oge awa bụ nke na-asị cheta nke ọma chefuo ndị ọzọ cheta nke ọma chefuo ndị ọzọ ebe anyị na-ewere ihe ọgụgụ anyị bụ n'akwụkwọ ndị filipa isi mbụ amaokwu ka atọ ọ na-asị otu a ana m ekele chineke m na ncheta niile m na-echeta unu ka m gụọkwa ya ọzọ ana m ekele chineke m na ncheta niile nke m na-echeta unu tutu anyị aga n'ihe ọmụmụ nke oge awa ka anyị hudata isi n'ebere onye nwe anyị mehiepụ anya anyị kụziere anyị ka anyị ghọta n'ụzọ dị omimi n'ime ezi omume n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị amen site n'ebe anyị nwere ihe ọgụgụ anyị nke akwụkwọ nsọ nwanne anyị nwoke pọl na-asị na ya na-ekele chineke na ncheta niile nke ya na-echeta ha ndị ole bụ ndị a ọ bụ ndị Filipa. pọl na-asị na ya na-echeta ihe ọma nke ndị filipai mere ya na ejikwa echiche ya na-atụkwasị na oge ọma ha ndị ya na ha nwekọrọ na-echeta ihe ndị ha nkwesịrị ka echeta ha na-echefu ihe ndị na-ekwesịghị ka echeta ha n'ihi na onye ọbụla nke dị ndụ bụ onye gị na ya hụrụ tutu na-ese okwu ma ọ ga-abụ tutu ihe ọjọọ abịa n'etiti unu ihe ọma dịrịrị n'ime onye ahụ ka a ga-achọta n'ime ya ya mere gịnị ka ọ pụtara bụ ihe ọma nke anyị pụrụ icheta ọ bụ ihe ọma na ndị mmadụ mere tutu ya eme ndị ọjọọ ka ichezọ ndị ọjọọ cheta naanị ndị ọma ịgụ ọnụ akwụkwọ ọrụ ndị ozi isi nri na isii pọl bụ onye gara n'obodo ndị Filipa ebe ọ tara ahụhụ elechaa ihe niile ndị mere ya n'ala Filipa, ọ bụra onye apịara akpụkpa bụ onye etinyere n'ụlọ mkpọrọ bụ onye eburu ebubo ụgha bụ onye ewedara n'ala bụ onye oke ala ọma jijiji m bịakwutere n'ime ala ahụ ọ bụfu ihe dị mfe mgbe ọ nọ n'ebe ahụ ikwusa ozi nke onye nwanyị mana pọl na-asị na ya na-echeta ihe ọjọọ ndị a niile bụ ndị mere ya mana ya na-echeta ihe ọma ha bụ ndị ha onwe ha mere ya n'obodo filipaị ya mere dịka anyị onwe anyị nọ dịka ụmụ mmadụ gịnị ka anyị kwesịrị na-echeta nke mbụ anyị kwesịrị icheta bụ ihe ọma nke ndị mmadụ mere anyị n'ihi na pọl na-asị ana m ekele chineke mgbe m na-echeta unu ihe ọ na-echeta mgbe ọ na-echeta ha abụghị ihe ọjọọ kama ọ bụ ihe ọma pọl pụrụ ịbụ onye ga na-eche echiche megide ihe ọjọọ dịka ọtụtụ n'ime anyị taa mgbe gị na mmadụ na-eme ihe ma ọ bụ nwee mkparịta ụre ihe ọjọọ eme anyị ga-eche echiche anyị gaa naanị na ihe ọjọọ nke onye ahụ mere anyị bụ ihe ọjọọ na ndị na-akpali iwe na ọnụma n'ime anyị mana pọl na-adụ anyị ọdụ taa na anyị họrọ ihe ndị na-abụghị ihe ga-akpali iwe na ọnụma n'ime anyị cheta ihe ndị ha bụ ihe ọma ndị ga-eweta otuto n'ebe chineke nọ wetakwa obiọma n'ebe anyị onwe anyị bụ ụmụ mmadụ nọ ọ bụrụ mee na mgbe gara aga na onwere onye gị na ya dị na mma mana onye ahụ emesụla gị iwe ọ bụrụ mee na nwunye gị onye gị na ya ịhụrụ n'anya akpasuola iwe ọ pụrụ mee na di gị bụ onye ịhụrụ n'anya akpasuola iwe ọ pụrụ mee na nwa nke ịhụrụ n'anya emeela ka iwe na ọnụma jupụta gị n'obi mana iwere echiche laa azụ ịpụrụ ịghọta soro nghọta ka ọma na onye ahụ bụ onye nwere omume ọjọọ ugbu a nwere mgbe o nwere omume ọma nke na-eme ka obi maa mma ya mere cheta ihe ọma ndị a chefuo ndị ọjọọ n'ihi na ndị ọjọọ a pụrụ ime ka obi gị mma abụba n'ihe ọjọọ ndị na-ekwesịghị ime dịka anyị na-ahụ ya taa anyị kwesịrị ilekwasị anya n'ihe ọma hapụ ilekwasị anya n'ihe ọjọọ na-enwe ekele n'ihe ọma na ndị nọ n'ime ụmụ mmadụ n'ihi na mgbe ị na-ahụ ihe ọma na ndị nọ n'ime ụmụ mmadụ nke a ga-enye gị obiọma nke gị na ha ga-eji bie obi echiche ọma ndị anyị onwe anyị na-enwe nhọrọ n'ime ha na-ewetara anyị obi ọma na obi ụtọ nke mere na n'ime ebe ọbụla anyị nọ anyị kwesịrị ịbụ ndị na-enwe obi ụtọ mgbe dum otu abụ anyị na-abụkarị na-asị na-enwe obi ụtọ mgbe dum inwekwana obi ọma ma ọ ga-abụ obi ụtọ na icheta ihe ọma bụ nhọrọ pụrụ iche gị onwe gị taa ana m akpọtụrụ akọ na uche gị ka ị họrọ icheta ihe ọma chesọ ihe ọjọọ dịka pọl chetara ihe ọma ndị filipaị mere ya chesọ ihe ọjọọ niile ndị ya onwe ya natara n'aka ha n'obodo ahụ nwanne m nwoke na nwanne m nwaanyị ọ bụrụ na ị chọrọ ịbụ onye ga-ebi ndụ n'ime ụwa nwee obi aṅụrị n'etiti mmadụ ndị gị na ha bi aha ya iwe etiti ebe anyị nọ aha ya iwe obodo ndị a mụrụ anyị n'ime ha bụ ndị jupụtara n'ihe arụ na ihe ọjọọ ha dị iche iche ya mere lekwasị anya n'ihe ọma na ndị a na-ahụta n'ime mmadụ bụ ndị ga-enyere anyị aka inwe echiche ziri ezi n'etiti ndị mmadụ nke ọzọ ị na-aghaghị ime bụ nke a chọọ ụzọ ghọta na ihe ọma ndị nọ n'ime mmadụ na-anọgide anọgide dị ka anyị na-ejikwa echiche anyị mee ka ihe ọjọọ nọgide cheta nke ọma chefuo nke ọjọọ ụzọ ị ga-eji mee nke a pụtara ihe na mkpụrụ okwu ole na ole ndị ga-eji chịkọta okwu a nke mbụ malite ikpe ekpere nke ziri ezi ekpere nke kwesịrị ntụkwasị obi ekpere a mbụ nke Pọl kwuru okwu sị na n'ime ekpere ya niile na ya na-ekpe ekpere site n'aṅụrị na ya na-enwe aṅụrị mgbe ya na-ekpere ha ekpere a na achọ ime ka ị mara ndị onye na-ege m ntị n'oge awa na ụzọ ị ga-eji gbanwee onye agbata obi bụ onye na-akpasu iwe ma ọ bụ onye na-eme ka ọnụma bata n'ime gị bụ site na ikpere ekpere ime ka ọnọdụ ọjọọ gbanwee bụ site na ikpe ekpere banyere ọnọdụ ọjọọ nke na-enye chineke ekele n'ihi ndị dị otu a n'ime ekpere gị ọ dị ụzọ ihe anọ ndị pụtara ihe bụ ndị pọl nwanne anyị nwoke kpere na ekpere ya nke mbụ bụ nọ na n'okpere ekpere ka ndị a too n'ịhụnanya ka ndị filipai too n'ịhụnanya gị onwe gị ana m agbakwa gị ume ka ikpe ebere nye onye ahụ kpọrọ gị asị bụ onye agbata obi ka ikpe ebere ka o jupụta n'ịhụnanya n'ihi na mgbe o jupụtara n'ịhụnanya ị ga-enwe obi udo ịhụnanya ga-ejupụtaba n'etiti dị dịka onye nwe anyị gbara ma sị na mgbe mmadụ na-eme ka ụzọ ya na ya dị na mma na ya na-eme ọbụna onye iro ya ka ya na ha dị n'udo ya mere mgbe ị na-ekpe ekpere nye onye iro ka ya onwe ya tụọ n'ịhụnanya ị ga-ahụ na ịhụnanya ahụ ga-agbanwụ n'ime ya ọnọdụ na-adị mma nke abụọ bụ na Pọl kpere ekpere ka ndị a nwee nhọrọ dị mma nhọrọ nke jupụtara na amamihe kpeekwa ekpere ka onye ahụ nke na-akpasu iwe onye ahụ nke na-ebuli ọnụma onye ahụ mesoro n'ụzọ ọjọọ onye ahụ megburu onye ahụ na-emegbu ọbụna ugbu a ka o nwee nhọrọ ndị mma nhọrọ nke jupụtara na amamihe nke ọzọ kpere ekpere ya bụ nke a ka enwe ike na-eme ezi ihe ọtụtụ n'ime anyị adịghị ekpe ekpere ka ọtụtụ mmadụ mee ezi ihe ekpere anyị mgbe ụfọdụ bụ ka ndị ahụ nwụọ mana ha nwụọ ha nwekwara ọnwụ ha kwesịrị ịnụ n'ime obodo a nke pụkwara ịbụ ihe ga-enyere anyị aka na njụ a na mgbe na-abịa ya mere kpee ekpere ka ndị gbara gị gburugburu bụ ndị na-enye gị nsogbu ndị na-ahụta dịka nramahụ nke gị onwe gị nwere ka ha nwee nhọrọ nke dị mma nke anọ o kpere ekpere ya bụ na na-ekpe ekpere ka ha nwee ike bie ndụ n'inye Chineke otuto gị onwe kwesịkwara ibi ndụ n'inye Chineke otuto n'etiti ndị ọzọ bụ ndị gbara gị gburugburu mara nke a na chineke aka mechabe n'etiti ọnụ ọ na alụ nke ịzọpụta mkpụrụ obi niile bụ ndị dị ndụ ọtụtụ ndị ka bụ ndị chineke ka na-enwo ha kwa ụbọchị ka ha na-eje ije ha n'ụbọchị niile n'ihi nke ọ bụrụ na gị onwe gị na-achọ mmekọrịta ọma nke ga-adị n'etiti gị na mmadụ ibe gị ị ghaghị inye ohere ka ndị ahụ nwee ebe ike too dịka gị onwe gị na-etola n'ihe ka ime mmụọ n'iwe ịhụnanya marị onye nwe anyị na mgbe ị na-eme nke a echezọla na ị ghaghị icheta ihe ọma dị n'ime ụmụ mmadụ chefuo ndị ọzọ niile bụ ndị ahụ jọrọ njọ mgbe ị na-eme ka arịọ mgbe onye nwe anyị gọzie gị n'aha Jizọs ezi nwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ịmụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ma ọ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org ezi onye ọma na-ege ntị chekwụta itinye asụsụ Igbo ma na-arịọ ka Chineke nọnyere onye mgbasa ozi Grant Emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arị ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka ọ na-agba ume na ozi ọma nke ị na-eje nwa Chineke tere mmanụ imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo Chineke chia n'ime ezinụlọ gị mara na anyị na-ekpere gị ekpere imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo